one ka i jere ụnọ akwụkwọ? Mgbe one ka i jere ụnọ akwụkwọ? What time did you go to school?